ọ dị mma ọ bụ kpakpando ka ị na-ege ebe niile ụlọ ugbu a gwa ha na oge ahụ anyị ji ekwu ihe gbasatara ndụ ọma anyị na-ebi elona na nketa pụrụ iche n'eziokwu n'eziokwu ya bụ hapụ ya na narị kpọm na itoolu abụ m Chizzy Ani taa azụ ozigbo ozigbo mkpọbata onye ọ bụ m na ya n'ụbọchị nketa ya na-akwụ ya ka si metụta anyị ọdịmma ọ ka ị na-ege anyị na-ekwu ka ọ ga-esitere ndị Igbo niile mma site na-ekpere icheta na gboo na-abụ ihe mee n'obodo ma ihe gbagwoju ndị mmadụ anya ndị gboo na-apụta wee kpee ekpere tụọ gazia nzu dị iche iche mee ihe dị iche iche mana ugbu a onye amụma Anthony Nwoko chọrọziri ka ndị Igbo ihe na-esiri ha ike ma ọ bụ ihe kpuchiri ekpuchi ihe zoro ezo ka atiezie ya na ekpere ihe na-atọ anyị ụtọ nke ukwuu bụ na onye nsọ esiri ka na ga ihe ọbụla na-akpa ndị Igbo ma nke ọzọ na-esiri ndị Igbo ike na ka a ga-esi wee weta ya gịnị nyerego bụ isi ike a ma ọ bụ gịnị ga-eme na ekpere nke gị karịrị nke ndị ọzọ na-ekpe maka na anyị ekwukwe ewe ndị Eh, ụlọ ụka dị niile dịka anyị si ekwu ya apụta n'ụtụtụ ewe ndị na-abụ weta ewepụta ụfụ ụbọchị ụka maọbụ ofu izu a na-ekpere ana Igbo na Naịjirịa ekpere kedu ihe nke gị ji dị iche eh, unu na-aghọtara okwu Chineke sọmtaims hmm. in a nation Chineke hụrụ n'anya o wepụta onye ndu o wepụta gị ya ọ ya ka a ga-asị gaa n'ebe dị otu anụ Ghana na manti n'otito anụ soro na onye ndu anụ ọ na-anụ from heaven ọ na-anụ from the Holy Spirit ọ na-enwerịta directives n'aka eluigwe ife a gwara ya ka ọ na-agwa ndị ọ na ihe ihe e, Chukwu gwara gị ugbu a ka ndị Igbo ekpe ekpere ka ị chọpụta ndị otu ndị otu gị ọ bụdịghị taa ka o bidoro o tere chineke ngọziri ndị igbo bọtụ bikos na ha ha achọghị iso ụzọ nke jehova ọ nwekwara ihe dị iche na a na-aga chọọchị ime ịgacha chọọchị ị na-eme ihe wobu ị naghị eme nke chineke as the bible say you shall know the truth and the truth shall set you free and when you don't know the truth then you be, the freedom will not come But when you know the truth, you will be free. ana m agwa gị taa ata onweghị ụzọ ọzọ esi aga God first. E, mana ọ ya ka m na-ekwu na ndị Igbo gboo gboo ori na mbụ ka ha kwere na Chineke kwesịrị na Chineke ike kịta ọ ghasara aghasa mm. ọ ghasara aghasa churches ana-achọzi akpa ha prosperity everywhere mm. a na-achọzi ka ewepụta ife ga-adịrị ụwa n'Igbo e, mma ka ọ dịrị onye ọbụla mma ndị chọọchị si adapụ ha chọọchị a ha na-eji eriju afọ dat na okwu akụọla si nọdịkwa ebe a nọ si nọdị n'itiri we want light we need light let this light come and save everybody. ọ dị ma 09023111009 ma 09097711009 bụ akara ekwentị nwere ike wee na okwu anyị na-ekwu ọ dị mma onye na-akpọ ekele m gị ndị ka ị imelụ gịnị bụ afa gị ebe ka ị si akpọ gịnị bụ afa gị onye ozi gaa n'ihu onye ozi gaa n'ihu daalụ daalụ onye nsọ daalụ daalụ daalụ ịnụ ihe okwu ọ sị gịnị bụ isi ekpere ọ bụ ee iweta onye ndu ọfụ ka ọ bụ ịtọpụ ndị igbo maọbụ iwepụ ndị igbo na ebe a na-akpagbu ha ka mbido bido n'isi mbụ gwa ya okwu hmm. enwebeghị onye ndu until ewepụta ya onye ndu wee confirmation of everybody hmm. ọ bụghị left na-asị na ha achọghị ụtọ right ha lụrụ m anọ m na Lagos Nnamdi si London bịa mitie m ka e m gwa ya ka m gwa ya ka ọ mata dat na mma Nnamdi Kanu karịa hmm. but ihe na-agwa Igbo taa do not be misled there are a lot of men of lawlessness today in this Igbo nation na-achọdịdịrị ka udo dị n'ala Igbo a but ihe na na all power belongs to God as long as this power belongs to God ala Igbo ga-enwere onwe ha onye nwe si na ha chọrọ ka join ya ndị ga-eme ekpere anụ ya wetakwa nemba ya ya depụtakwara gị na mba ọ ọnwụ ụdị ndị a ka anyị chọrọ anyị chọrọ ndị ga ewere wepụta ala igbo n'ime in truth and in spirit anyị achọghị camouflage people eh. anyị achọghị ndị a ga-eme tii na position n'ala igbo ebe a ha dọkara ego niile ndị igbo nwere rie tụfusie onye ọbụla ihe aga n'ụzọ anaghị akpa gị ele na-ebe anyị nọdị na moto anapụghịzi iji asị na ọ biafra anyị achọghị ihe anyị chọrọ kịta bụ jizọs fọst let it take us to the promised land ewo e, e ihe ọzọ rụtụrụ aka ọ sị na ọ bụghị e, rụtụkwara aka n'ihe ikutukwara ya oge a na aka wee ndị dị mma ndị dị ahụ mma apụta ka gị na ha kpee ekpere ma na ọ bụghị mmadụ niile na-akpọ Chineke bụ ndị na-efe ya so ha pụta ọ ga-atọ Chineke ụtọ ọ ga-atọkwa m ụtọ ka anyị mee ihe Chineke m chọrọ ọ dị mma ọ bụ sacrifice ọ dị mma 0902 ọ ga-adịkwara gị na mma nwanne Eda Igwe Austin gaa n'ihu ebe ka eh, ebee ka akpọ gaa n'ihu nwanne m Mm.

but I very soon the promised land will be there <laughs> because i hear jehovah kwuru ọ m kwuru ya ihe a na-akọwara unu ndị Igbo gafere ụzọ ọ bụrụ na ha soro n'ụzọ nke Chineke ọ ma anyị alaala kemgbe mana ọ na-ekwu e, kedu onye tinyere gị okwu a n'ọnụ jeova tiri m n'ọnụ for all my life I came to the world ihe a ka ị na-alụ mere na ijebeghị be nna gị tupu abịrị ka tatakwa na-arụkwa ya na-agbasazi okwu ozi ọ bụrụ na ha na-emepe ịntanetị na-ege prọfet nwoke o nwebeghị ihe na-agwabe gọọmenti of Nigeria gbasara let my people go so ife anyị na-agwa ya bụ unu pụtanụ n'oge erule all na suggestions wụ na canal life kunu na-eme ya anyị chọrọ spiritual way of taking our people to the promised land which is Biafra ka ị na-akpọ Onye na-agbọ? Biko bee ya nkenke, bee ya nkenke. Bee ya nkenke. ka anyị were onye ọzọ. nsala gị nsala gị ị ma na ihe ihe ee e, ka ị chọrọ ịgwa e, e, a na-asị ka akpọ aha straight o chefuo na mgbe mgbe a mụrụ Jizọs Herod nwekwara bad motive otu a ga-esi mebie onye nsọ ọ bụ mpụta kịta pụta na redio steshọn ebe a bịa sị gị nekwe onye dị ụta na ya ga-edule biafra den echi unu achọwa ya ka unu gbuo ya bifo oge eru ọwụ ya ka mma ka ebe ekpe ekpere anụ ụwa niile ezukọta ọnụ ka a na-ewepụta onye ahụ pres a na-ebu ya ụwa niile afụ ya hoo ha na ihe awụ eziokwu kedu nke ka gị mma mpụta na studio ma abịa akpa aha ọ na-atọ gị mhm, ihe pụtawa ihe ekpere bụ ike ndị Igbo n'ihi na eh, achọm m ka e buru ihe aga n'ebe ihe nsọ na-ekwughị ma ọ tinye ihe nsọ n'ihe ọ na-ekwughị maka ya ọ bụghị okwu eh, ihe a eh, Biafra ma ọ bụ nke ọzọ ka a na-ekwu ebe ihe a na-ekwu bụ ka ekpere ọ bụzi na-eruo n'oge ekpere ahụ onye nsọ anọrọ ebe a wee kwubezie kwupụtaba okwulu gbam onye na-akpọ ndị ụwa <laughs> onye na-akpọ ehe ngwan be yankenke ah, eh, prophet Now, daalụ daalụ eh, ịnụ ihe okwu ọ na-abụ a na-ekwu okwu a na-aghọta ihe a na-akpọ onye na-akpọ onye na-akpọ onye eh, na-akpọ onye na-akpọ ka anyị e were onye ọzọ ọ bụ anyị na onye amụma Anthony Nwoko na-akpara ụbọ na-agwa anyị ka a ga-esi wee jiri ekpere maka na ekpere bụ ike ike na ekpere wee nweta ihe ndị ọzọ a na-ekwu ọzọ ụfọdụ a na-ewepụ isiokwu kama a ga atị ọnụ n'isiokwu a na-ekwu onye na-akpọ ekele biko gịnị afọ gị ebe ka isi akpọ aja egbu gaa n'iru daalụ daalụ daalụ daalụ ọ dị ma 09023111009 ma ọ bụ 09097711009 bụ akara ekwentị ị ga ejuwe wekpọ ya bụ 09097711009 onye na-akpọ ndị ka ị mara biko bee ya nkenke daalụ hmm.

akwụkwọ nsọ ihe a anaghị ekwu asị weta alụ ekwu ụfọdụ anọrọ n'ofu imi n'obe ha na-anọrọ n'ekwentị na-aba ihe mee enweghị ihe pụta nọọzi tụta alụ ụfọdụ asị etigbuo zọgbuo ị na-etigbu azụgbu ihe niile kwere ihe niile bụ na-akpa gị ọ bụ ego ọ bụ ihe isi ike ọ bụ iwere onwe gị na-akpa gị tie ya n'aka Chineke ka e ekpepụta ee eh, ka ekpe ekpere ụfọdụ aka na-adọsọ mba a na-atụrụ ụfọdụ ilu ha agaghị aghọta ilu a na-atụrụ ha akwụkwọnụ ha okwu ha agaghị aghọta onye nsọ anyị were onye nke ị na-achịkọtazie ya dịka ihe nna m ana kwuru maka na ụzọ ọbụla ala Igbo ga-eji wee dị mma bụ ihe a na-achọ enwere oge isi mmadụ bụ ụta ka akwụgbọ ọkpọ enwere isi bụ isi mmadụ ka ya pụta na ihe bụ ka ndị mmadụ ha bụ nwa Chineke n'eziokwu pụta ịjụ anyị challenge chineke sị chineke ọ gịnị mere iji hapụ ụmụ gị like this kedu ebe anyị ji mejọọ gị what have we done to go in this position anyị wụ fast atụlaga ya azụ ụfọ chineke ama apụtazi na na ihe ekwensu ka anyị ga-esogide nwụọ ọha nwa ga-anwụ this time around because light will shine in igbo nation the glory of igbo nation must manifest the people of igbo nation will see the light which god has given them because they have a, a mandate in the presence of the holy one ka anyị were onye ya na-akpọ anyị were onye ya na-akpọ ọ nwekwara ndị bịara mkpụsashi onye na-akpọ ekele gị nwaanyị ọma ha nke a bụ olu nwaanyị ekele gị ee onye e, nne ngozi gaa n'ilu daalụ daalụ

daalụ daalụ daalụ ezigbo ezigbo nne ngozi ya gbazi daalụ ndị nwaanyị ọ ga-adịrị gị ma Chineke gọzie gị ọ dị mma nke a olu nwaanyị ọma na ekpere ọ dị mma eh, onye nsọ ka anyị na-apịachi ya ugbu a ee eh, ndị ọ na-anụ ọkụ n'obi isonye gị kpere ana ekpere a kedu ka a ga-esi rute gị chiza Chizan nọ ebe a nụwa hmm. ha ji fon nọmba gị hmm. ha chịkọnatawa onwe ha ọnụ ihe m nọ bụ ha pụta anyị ga-achọta Eh, ebe anyị ga-anọ zukọta anọ m n'Enugu ebe a ọ bụrụ na national eh, Azikiwe stadium anyị chọrọ nwa small place eh, anyị ga-ezukọta ndị ọbụla ihe nke na-ekwekwe ọ bụrụ na ịpụta ka ebe a shine nwa ihe anyị chọrọ bụ ndị mmụọ ndị nọ n'ime mmụọ n'eziokwu ndị chọrọ ka igbo anụwa ka ha kụrụ mmiri ṅụọ ọ bụghị ndị na-aga ndị 419 achọkwa m pastọs ndị 419 na-abịa ịwa prọfesọ 419 ihe m chọrọ ndị ga-apụta na anyị nwụchie anya chineke na-agwanye okwu mm. anyị edinara ala jehova na-agwanye okwu we want dreamers those who have seen igbo nation in spirit let them come out we will deliver our people. yoruba na-achọ nke ha na hausa na-achọ nke ha igbo pụtanụ na chineke tere ụnụ mmanụ ana m ekwu ekwusi ike nwụgodo taa ezigbo ozi nna m ziri n'eluigwe ka m zie ndị igbo igbo pụtanụ unu bịa were ngọzi chineke nyere unu otuto o nyere unu hmm. ụmụnne unu niile nọ n'ala bekee ka ha pụta bịa were nye nye aka mezie ala igbo every potential sisia in igbo land anyị nwere ha doctors anyị nwere so many of them n'ala bekee ga-abata na-eme igbo anọ ndị ugwu ahụ na ngọzi anyị ndị yoruba ahụ ngọzi anyị because ha nọ spirit ndị igbo anọ na spirit ọ bụ jee bute kọntena jee mee nke a jee zuo oshi jee mee mpụ niile niile ka ha fesiri ha na-ekwute okwu chineke bikos iwe chineke adị n'ọkụ n'ebe ha nọ na mgbe e ndị dị mma ga-apụta ka anyị were mezie ndị dị mma ga-apụta akwara ha ka anyị chọrọ na ah, mgbe eh, a gwara enyi m achọta 50 people at the end of it ole ka a hụrụ so ọ gaghị adịrị igbo otu anụ anọ agaghị emegbu ala igbo Igbo Geisukowa, the truth. Hmm. Igbo Ge preach salvation all over the world. And this is the mandate given to them. I chogmema. I will never compromise. Instead, I die without following the unrighteous people. I can never go to the wicked people. Those who want this nation, Igbo nation, not to survive, let God come down hmm. and deliver them. Amen. nakwa ụzọ ọbụla a ga-eji jiri ekpere ọ na-abụ ihe karịa aka ewele ya gbochiri Chineke ya mere prọfet Anthony Nwoko ji asị ndị Igbo n'oge ekpere eluona oge a ga-eji were ala Igbo wee fee n'aka Chineke n'eziokwu ya bụ ndị na-ekpere Chineke n'eziokwu ee onye ọbụla na-ekpere Chineke n'ụzọ ogofe ya ejikọ aka ọnụ mana ọ bụrụ na ị chọrọ ibi na yutubu ị ga-afụ onye nsọ a gị na ya afụ onye na-ekwu ị mara ya ọ na na-akpa ịrụọ na kpakpando tv na youtube sọbskraịbụ ị na-afụ m ihe ndị ya niile mana ihe ọ na-ekwu kpọmkwem mbụ ka e were ala igbo tie n'aka chineke ka chineke wee zọpụta ndị igbo wee gosikwanụ ngọzi a niile ndị igbo mana ha were a na-ekwu na ndị igbo ma ihe na ndị igbo mere nke a na ha na-arụ ihe ọbụla ha ebe ọbụla ha pụtara ọ na-aga nke ọma ka ọ pụtabazie ka a na-afụ ya ka ihe ndị igbo wee pụta ka ọnwa onye nsọ prọfet anthony nwoke kwuru ka e wee fụ ọnwa ka o tiere ọghara niile ọkwa ya ọ ga-adịrị gị mma ije na YouTube na-afụ ee kpakpando tv nọ na YouTube na mba ụwa niile gwa ndị nke gị ha kiribe ya jee ebe a jee kiribe ee prọfet Anthony Nwoko na kwa mgbe kwa mgbe Chineke mekwa ozi a na-apụtakwa na-abịakwakwa ndị Igbo ee ọ bụkwa n'olubo oge a ndị mmadụ gbakọrọ wee chọọ ka e, gị na ha jikọ aka ọnụ ya bụ ndị n'eziokwu Eh, ime ka anyị mara ụwa amakwara ebe ha ga-abịa soro kpere ndị ikpe ekpere ee eh, chizi ọnwụ n'aka gị ka ha m chọrọ ka ha wetesiwe ha senjiwe onwe ha ha wetesiwe ha si na ọnwụ eh, in two weeks time hmm. ha ejikere m ejikere anyị ga-aga chọta ebe anyị ga-anọ anyị ezukọ ihe ha ga-eri ama akọ ha ihe anyị chọrọ ka ihe ọnwa igbo ọnwa a tie hmm. ụmụ anyị niile ga-eriju afọ ụmụ anyị agaghị na-akwa wilbairo ịpụta n'ala Enugu ebe anụwa ha si na Enugu is in the hand of God ọ maka ngọzi ọnwa anụwa nọ n'ala Igbo ka Enugu ji nọrọ in hand of God ewe ọnwa pụọ ebe a taa Enugu atawa kakịrị anyị achọghị ka o mee let this light come out now ka o rute onye ọbụla aka ọ bụrụ sọsọ one state enwere so many states in eastern region Calabar na port harcourt na delta na fancha niile the former eastern region mm. ngozi a ga-apụta ka awụsa were mara na all power belongs to the holy spirit and he is the way the truth the comforter that's what we need without christ no biafra without christ no igbo nation jesus is the light of the world God bless you. na eh, <laughs> ọ dị mma ịchọ eh, iwe m na ibugharị ọnọdụ akara ekwentị ga-eji nwe m 08023301976 08023301976 ka m na gị kparịa na iwere ihe ị chọrọ ka anyị na gị kpaa ma ọ bụ nke kachasị nke bịaba n'ụlọ ọrụ anyị bịa bute nke ị na-eme bịa gbasaa ozi nke gị n'obere ihe eh, ịbịa gbasa ozi gị na eh, Solid FM ebe anyị nọbụ n'ụlọ nke iri ụlọ nke iri B Savage Crescent na GRA obodo Enugu kpọmkwem ebe a ka anyị nọ ịbata n'ogbe anyị ji ebe na ngalaba azụmahịa anyị ka eh, agwa gị ha na-ewepụ nanụ wee rie ya wee m na 0s0 2330 1976 ma jekirie prọfet Anthony Nwoko na Kpakpando TV na YouTube ebe a ka gị na ya ga-anọ wee kpakọrịta ijekwa na Facebook anyị ị ga-afụkwa ya gị na ya anọrị kpakọrịta abụ m chizi Ani ọ ga-adịrịrị n'Igbo mma o kwere kwesị ike o